mgbede ọmanụ tata ụmụnne m ndewonu ndị igbo nke m na ụmụ ọma ana m ekenekwa unu tata bụ ụbọchị oye asị m na ebe anyị anọ na mma mmanụ mma mmanụ na udo ga-adị na ndụ anyị na ife ọma ga-adị na ndụ anyị na ife ọṅụ ga na-eme na ndụ anyị ngozi chukwu ka adaobi jele kwa unu ebe unu anọ na tata ma ndị na-eteta eteta ma ndị ka na-anaba anaba asị m ka anyị nọlekwa ka anyị nọkọkwa ọnọdụ ọnọdụ ụmụnne ọnọdụ ndị nwere ife ife jikọlọfa <laughs> ana m ekenekwa unu tata tata bụ ụbọchị nke m ga-eweta ozi ọnwa mbụ nke arụ a n'isi njedebe ozi ọnwa mbụ nke arụ a nke anyị ma gbasala gbadolo ụkwụ na erima wee na-aga akụkọ onwe ịma onwe ịghọta onwe ịma ife onwe bụ anyị na-asị onwe m onwe anyị ka anyị nwee ike wee tinye uche n'ife ife ndị a niile na-ekwu asị m ka okike chekwaa na ndụ anyị ka udo na ịfụnanya chekwaa na ndụ anyị ise ka anyị gabanụ na ya bụ erima eriri ọmụmụ nwa eriri ọmụmụ nwa erima anyị na-ekwu maka ya ndị Igbo na-ekwu maka erima ọ na-enye aka iji ghọta njikọ na nwekọ nwekọ ife niile gbasara igbo nwekọ ife niile dị na ndụ nwekọ ife dị na ndụ na ife na-adịrọ na ndụ ya bụ nke anya na-afụ na nke anya nada afụ ofe ndị a bụ ife igbo na-enebanye anya mgbe ọ na-asị erima maka na ụwa ndị igbo bụ ụwa gburugburu na ife kwụlụ ife akwụdebie onwero ife kwụsị ọsọ onwero ife kwụsị ya erima bụ iwu okike iwu okike bụ na nwere ife kwụsịa na ife kwụlụ na ife ga-akwụdebia n'ime iwu a ka anyị gbado aka wee na-atụsa maka onwe onwe m na onwe anyị ka anyị nwee ike ghọta ife ọ bụ tata anyị ga-agba tinye bụ onwe n'inebanye anya na onye onwe na onye ozi m ji bịa tata isiokwu e bụ efu na mba efu na mba ka anyị gabanụ n'iru maka na n'izu gara aga anyị nebara anya n'ụdị ife gbasalụ ịma onwe ife bụ ife ọnwa si n'ịma ọnwa apụta na ife nke na-abụrụ ife ọma si n'ịma nwere ike isi n'ime onwepụta ọ maka ife nke a ka igbo ji wee n'anya si ibe zim akọ ibe zim akọ na uche ofu onye adaezu dịka anyị si nwụta kịta n'onwe onwe onwe okpukpu onwe nwere okpukpu onwe abụrọsọ mụnwa ọbụrụ nwa onwe nwere okpukpu maka ife okpukpu onwe nwere ife ofu onye metalụ na-agbata ndị ọzọ ife ndị ọzọ metalụ na-agbatụta ofu onye maka ifi nke a ka igbo ji si na ife kasị mkpa bụ onwe ịma onwe n'izu gara aga ebe anyị kwụsị n'onwe na-enwero ife n'onwe nke na-enwero ife nke ndụ n'onwe a bụ onwe na-aya ọya onwe arụ na-adịrọ onwe dagolo ya ma ọ bụ na ọ nwere ife ma ọ bụ ọ bụ na ọ marọ ife dịka anyị si ekwuzie n'asụsụ nke ụbọchị n'ụbọchị onwe nke na-amarọ onwe bụzi onwe igbo si na ọ bụ ozu ife igbo na-akọwala anyị bụ na ozu nwere ozu nwụgolo anwụ ozu nwekwa na ozu dị ndụ na-aga ije maka gịnị ife dị iche na ozu dị ndụ na ozu nwụrụ anwụ bụ na ozu dị ndụ ka na-aga ije mana ife apụgo n'ime nke a bụ nnukwu ọdachi na ndụ mmadụ maka na inwe ife ịma ife na ịma onwe ga-ebidogodu n'onwe wee gbasaa taata anyị ga-ane bakwa anya ịgbasa ife ịtụsakwanya bụ onwe metụta aka n'okwu ndị igbo na-ekwu efu na mba nke bụ ọ nwekwalụ ka igbo nwee ike isi na igbo na-asụ n'onu nwa eze efu na mba ya abatala aha na nwa eze ada efu na mba na nwa igbo ada efu na mba na nwa igbo anyị na-ekwu nwa eze ka anyị ghọta na eze abụrụ igwe eze abụrụ igwe anyị adịekwu maka nwa igwe adịefu na mba anyị na-ekwu na nwa eze adịefu na mba na omenala igbo onye ọbụla bụ eze n'obie onye igbo ọbụla bụ eze n'obie maka ifi nka nwa igbo ọbụla bụ nwa okike bụ nwa eze efu na mba maka gịnị na ọma onwe maka na onwe ka anyị gbatewazie anya n'ebe anyị ji bịa ndị igbo na-asị oke onye dịlịa oke onye dịlịa ndị igbo asịrọ oke onye nọ n'ụlọ dịlụ oke onye nọ n'ezi fue igbo na-asị oke onye dilia onye igbo ọbụla onye igbo ọbụla dị n'ụwa maọbụ oke maọbụ nwunye maọbụ nwoke maọbụ nwanyị maọbụ nwata maọbụ okenye onye igbo ọbụla nwere oke o nwere oke nke lụlụ onye igbo ọbụla okenụnwa lụlụ onye igbo ọbụla na-eche onye igbo ma ala na-apụ onye igbo nke a ọ gbala ọtọ nọdụ n'afịa ma onye igbo nke a ọ ya ejie odina n'elu akwa n'ụlọ ọgwụ onye igbo ọbụla nke amụpụtala amụpụta nke nwelu ndụ na-aga ije na-ekwu okwu ọ na o de ekwu okwu ọ na ọ dị anụ ife ọ maka ifi nke a melụ na asụsụ igbo enwero ife a na-akpọ disability disability bụ asụsụ nwa bekee igbo enwero asụsụ bụ disability onye ọbụla ekele eke na ndụ nwere ife ọ na-emenwu na ife ọ ga-emenwu o nwere ulu ọbalụ o nwere ulu ndu ọnụ balụ ma odine edine ma ala na-apụ ma ọ dala ogbi ma ọ na-echi ntị ma isi oke onye igbo ọbụla na-echie ọ maka oke nke a ka anyị ga-eji ghọta na igbo onye igbo ọbụla nwere ulu ọ ga-elite n'ọbụ igbo oke dị mba gana na abụọ o nwere ife dị na oke bụ ife abụọ ofu bụ ụlọ ofu bụ ọlụ maka na onye ga-elite ụlọ ga-alụkwa alụ onye ga-alụkwa alụ ga-elite ụlọ ụwa ndị igbo bụ ebonyi bọkwụlụ ebonyi bọkwụlụ onwere ofu ife n'ụwa ndị igbo kwụsọ ọsịa onwero ofu ife na na igbo kwụsịa igbo si oke ọ na-akọwa ife na-abụ ulu onye igbo ga-elite n'ọbụ onye igbo na ọlụ na-eche onye igbo ọ ga-alụ n'ọbụ onye igbo na-ewezuro ma ala na na-ewezuro ma ọdala ogbi na-ewezuro ma ọdalụ ngwụlọ na-ewezụrọ ma ọ nọ n'ụlọ na-agbanyerọ ma ọ nọ na mba onye igbo ọbụla nwere ọlụ na-echie onye igbo ọbụla nwere ụlọ ọ ga-eleta ịtụgharị anya n'asụsụ bekee onye gị bundle of rights na onye igbo ọbụla nwere bundles of rights na-echie and also responsibilities rights and responsibilities nke a bụ oke onye igbo ketalụ ma ọ dala ogbi ma ọ bụrụ ngwụlọ ma ọ nọ na ụlọ ma ọ nọ na mba onye igbo ọbụla nwere oke oke a dị ụzọ ịbụa ọka ọlụ ọ ga-alụ alụ na oke ụlọ oge elite onye igbo ga amụ onwe maka na ife ndị a niile sitere n'onwe ife ndị a niile gbadoro ụkwụ na onwe ọ nke a ka igbo ji wee nye anyị ndụmọdụ si na onye ije nwụna onye ije nwụna gịnị ka ọ ga-eji na. gịnị kpatara na ofuro na mba gịnị kpatara na onye igbolu na mba na ofuro na mba gịnị kpatara na onye igbolu na mba na ọtọrọ na mba maka na ọ nwere oke na-echie n'ụlọ ọ nwere oke na-eche onye igbo n'ụlọ ọka dị mba gana na abụ ọ ga-ana onye igbo ọbụla nọ na njem ga-ana ife ọ ga na-abụ ka ọ wee mezuo rata ọkịa afọ ọkịa afọ dị ịbụa ofu ga-abụ ụlọ oge elite nke ga-abụ dia right nke ọzọ bụ their responsibilities ọlụ ọ ga-alụ alụ ife na-echie ife na-oche onye igbo na-eche onye igbo ma oji ofu ụkwụ aga ma ọ nọ nwere anya ma ọ nọ n'ụlọ ma ọ nọ n'ụzọ ma ọ pụlụ mba ma ọ nọ n'ụlọ ma ọ nọ n'ọfịa dịka ụfọdụ ndị igbo si kwue maka ifi nke a ka onye igbo ga-eji na n'ebe ọbụla ọ nọ ya ka igbo ji gwa anyị na nwa igbo nwa eze efu na mba nwa eze nwa igbo ama mfu na mba na onye ije nwụna maka ife ife ndị a na-echie ebe onye igbo ga-ana abụ ebe afọ okie onye igbo ọbụla nwere ebe okie dị oke nwa ọlụ na-eche onye igbo na oke na-eche onye igbo ga-enyela anyị aka iji wee tụsaa ife onwe bụ tata iji wee kọwa onwe na onye ka ịghọta ife ndị a na-abụ na-akụzi na ndụ onye Igbo maka na onye Igbo ọbụla nwere ebe ọ ga-eje n'ala Igbo wee rata oke nke a nke a onye Igbo Igbo onye ọbụla bụ onye Igbo nwere ebe ọ ga-eje wee mezue wee lụọ ọrụ nke a na-echie ya bụ na onye Igbo ga-ana onwelu ije o ije ga-ana ndi igbo si na eje ana bụ isi ije ya bụ na ife igbo na anya abụrụ na ojego mba bụ okwu ọ na onye igbo ejego mba bụ okwu ife ndi igbo na-ejelu mba bụ ka ka emee gịnị na onye onye ije pụọ ije ọmụta ife ọmụta ife ọmụta ife ife ọ na-amụta akụ ọ na-akpata agamniru ọ na-enweta igbo amarịa onwe igbo amarịa ma ọ bụ na o weluru ya na lue n'ụlọ n'igbo onwero ife onye igbo jelu mba nọlụ na mba fue na mba na-eme na mba gbasala igbo maka na onwero ulu ọbalụ igbo igbo amara ife ndị a niile ife ndị a bụ akụkọ nkọle ife ndị a niile bụ ife a na-eme ife a na-ekwu na asịrị maka na eje ana ndị igbo bụ isi ije na onye afụ na ojego mana ọ ga-anata ọ ga-ana maka gịnị na ọlụ na ulu na-echie na ọlụ na ulu na-eche onye igbo onye igbo ọbụla jelumba ga-ekponakwa ọkpụkpụ anụ arụ na ọbala maka ife ita bụ onye igbo ọ ife ita bụ onye nya nke eji gbakọta onye onwe nke eji gbakọta onwe onwe m na onwe anyị bụ ife eji kpụpụta onye igbo nwere ebe ọ ga-akpọnakwa ife ndị a ọkpụkpụ anụ arụ na ọbala oge echi ya kwa ebe afọ o si bịa nke a ka igbo ji wee gwa anyị na igbo adịfụ na mba na onye ije nwụna na-eje ana bụ isi ije na akụgelu ụnọ akụgelu ụnọ onye igbo jelu mba onye igbo jelụ mba kpaa akụ onye igbo jelụ mba kpaa ọ ga-abụnata akụ a gosi onwe gosi onwe ife o ji onwe ya eme na mba maka na onye igbo si n'ụlọ pụa onye igbo jepụla ejepụ jepụla ejepụ dịka mkpi si wee alụ ndị igbo atụ dịka igbo si enweta amamife site n'inu dị iche iche igbo na-atụ igbo si na mkpịsị na njepụ amaka maka na ya jele ikwu nni wee mụta isoko n'ime inu njepụ ka o jepụla wee mụta nka mana ọ nata wee kụzielu ndị ọ rapụ n'ụlọ ekwuo ife ya mụta mkpi ndị ọzọ wee mụta na eme anya wee na-esoko n'ime enu igbo si na onye njem ka onye isi awọ ama ife onye njem ga-ewenatanụ njem ya ọ ga-ebunata ya n'ụlọ ọ ga-ebunata akụ ndị a n'ụlọ bịa gosi ọnwa anyị ife ọmụta na akụ ọkpalụ ife ọ mụtalụ na akụ ọkpalụ na ọ na ọ mụtakwala ụmụaka n'ụzọ ọ ga-ewenata ife ndị a niile n'ụlọ ife ndị a ga-elu ụlọ maka na ilu ụlọ bụ ịgba osialị nwa igbo adịfu na mba onwe onye ma ife onwe ma ife ma ife onwe ma ife ji ife ife nke okike ife nke chukwu ma onwe na-enwero ife nke a nọ n'ọchịchị onwe na-enwero ife nke a nọ n'ọya mana onwe na-amara onwe bụ ozu sọọsọ ozu na-anọ ebe a dọbalịa sọọsọ ozu na-eyi akwa ma ọ gbala ọtọ ma ife niile ozu na-eme bụ onye ọzọ na-emeli ya mana onye onwe m ga-ama na ya dị efu na mba maka na ọ nwere ife igbo ji mechaa ife ndị a niile maka na anyị nọ na erima njikọ okike na ife kwụrụ n'ala igbo ife akwụdebie na onwero ife kwụsịa na onwero ife kwụsịa ya bụ na akụ onye igbo kpalụ akụ nka ịma na ọbụrụ sọsọ ego akụ bụ ife amụtala amụta amamife enwelụ maka na onye njem ga-amụta ọtụtụ ife n'ụzọ akụ ga-esokwa n'ife enwe enwe dịka ife ee eh, eh, ife dịka ego na ndị ọzọ akụ afụ ga-esokwa na mmụwanye dịka ịnụta nwanyị dịka ịmụta ụmụ ife ndị a niile bụ ife onye igbo jetalụ na mba ọ ga-ewenata n'ụlọ wee bịa gosi onwe anyị bịa gosi anyị ife ọ mụtalụ nke a bụ na ejeana bụ isi ije na ọbụrụ iji ije ije bụ isi ije ndị igbo njem abụrụ isi igbo na ala igbo njem bụ ụna njem bụ isi njem ụna njem bụ isi njem akụ ilu ụlọ bụ isi akụ akụ ile ụlọ bụ isi akụ maka na e, erima jikọtala igbo maka na ya aghọtago na onwe igbo na-ekwu abụrụ ofu mmadụ ọbụrụ ofu onye ọbụrụ igbo adịghị ekwu maka ofu onye mgbe igbo na-ekwu maka onwe ife igbo na-ekwu bụ ife okpukpu okpukpu okpukpu dị iche iche ka igbo na-akọwa mgbe igbo na-ekwu maka onwe igbo na-akụ okpukpu na mmadụ nọ n'okpukpu dị iche iche melia owe wee bụrụ onwe ọlụ na-eche onye igbo ife ndị a niile o nweta n'ụzọ ife ndị a niile o nweta n'ụzọ akụ niile ndị ọ kpata n'ụzọ nke nwere ike ịbụ ego nke nwere ike ịbụ ụmụaka nke nwere ike ịbụ ife ọ mụtara amụta ọ ga-ebunata ife ndị a ọ ga-elu ụlọ ọ ga-anata ebe afụ ọlụ na-echie na ebe afụ ulu na-echie maka na ebe afụ ka ọ ga-arata oke ebe afụ ka okie dị onye igbo nọ na mba oru arọ okie nọ na-echie onwebe onye igbo nọ na mba oru arọ nata ebe afọ okie nọ fachụ fekwerọ ka ọ bata onwe bụ onye igbo nọ na mba oru arọ chukwu ekwena ọbụla ozu ka ebunata ebe afọ okie na-echie ajụ na fama mbụ nke a bụ oke onye igbo rata ma ọ dị ndụ ma nwụrụ anwụ maka na ọ nata na ndụ ọ ga-enweta okie ọ nata n'ọnwụ ọ ga-enweta ọkie ọ bụrụ na ọkie bụ anya mmiri ọ nwere ndị ga-ebepụ anya mmiri mafa amụ ya mafa ọ bụrụ na ọkie bụ ndị ga-egwu anyị tinye naanị ndị afọ ga-egwu anyị tinye naanị ga-egwu anyị tinye naanị ma amụrụ ụmụaka n'ime oge ya bụ onye Igbo nọ na njem nke a pụtara na ụmụaka ndị na-egwu anyị amarọ nwa bụ onye onye igbo ebunatala ozu ma fa ga-akwụ ya fa ga-enye anị nke onye igbo ratalụ nọ na-echie onye ọzọ nwee ike welie na-alụ ọrụ mana mgbe ọ nata ọjụọ ese onye igbo ji si njem na ọnụgo nwaanyị na mba mụọ ụmụaka na mba oru arọ chukwu ekwero ajọ ife mee akụ niile ọkpa na mba na ojiri ya o wee gbala ọsọ gbala aka nata ebe afọ oke na ọlụ na-echie ọ nata ndị ụmụnne ya ndị afọ ndị ebe afọ oke e dị ga-anabata ya ọ sị na ọ na-achọ nwaanyị fa ga-edue o nụta nwaanyị ọzọ ọ ga-afụ ebe ọ gbadoro ụkwụ ọ ga-afụ ebe o bidoro ndụ nke a niile bụ rights bundles of rights onye igbo nwee na ada edepụ afọ onye igbo n'akwụkwọ ada fichapụ afọ onye igbo n'akwụkwọ etu afọ esi dee fichapụ na afịa n'akwụkwọ site n'ụlọ ọ ga-elite n'oke nke na-echie etu afọ ka efichapụkwara afịa n'akwụkwọ site n'ọlụ nke na-echi ọ ga-alụ maka na ọ ga-ewenata ife ndị o wetara na mba ọ ga-ewenata ya n'ụlọ maka na ime oru ara ọ nọ na mba o nwelu ndị nọ n'ụlọ ndị afọ nọ n'ụlọ bụ fanwa na-echebe oke onye afọ nke nọ na mba ọ bụrụ mba fa na mba ndị ọzọ na-aza ana ọ ndị anọ na ụnọ bụ ndị na-eme na mba ndị ọzọ afọ akara were anịfa onye njem wee jechaa njem oru arọ wee nata afọ ọbụla ọ kpọrọ obodo ya ọ sị na obodo ya bụ nkwele ezu n'aka ngwosi ọbụla ọ nata ọ na-ana nkwele ezu nkwele ga-anabata ya onwero ka ọ nalue ka ọ daa bụzina na na ọ nata na nkwele nkwele ọ bụzikwa na nkwele abụlugo mkpọ maọbụ ọ bụrụ na nkwele abụlugo nsugbe nkwele ka nọ na-eche onye igbo jee mba ọ mba ọgụ arọ na abụ ọ nata obodo afọ ka na-eche ọ nwere ndị na-echebe obodo afọ ka onye bụ onye onye njem nọ na njem ọ bụ na ndị niile kụnyiri jebe njem obodo afọ ama maka na ndị agbata obi obodo dị iche iche mba dị iche iche ga-akpalụ si n'aka na si n'aka ekpe si n'iru si n'azụ ya bụ na ọ nwere ndị na-echekwaba oke onye igbo nke nọ na mba mgbe oji na jechaa nata o wele ife ọma bata ọ ga-abalị a balụ ndị ọ debe n'ụlọ ọ bụ na ọ gbala aka maka na ọtụtụ ndị igbo nwere ọya ọtụtụ ndị igbo na-amara onwe nọ na mba faanogo mba arọ ili faanogo mba oru arọ ndị dị ka m nọlụ mba oru arọ na ise tupu na obodo m nọkwa na-eche m anarọ m mkpọ anarọ m ụmụ ojii ebe afọ oke m dị ka ọ dị ma ị bụ nwoke ma ị bụ nwanyị ọtụtụ oge mgbe onye nọ na mba nọ na mba arọ na-ete aka ọtụtụ oge ọ na-ana ọsọ ka o ji agbana maka na ọ ife mkpagbu na ife isi ike na-achụ ya mana ọ ga-anakwa olue ofu ebe afọ ọ nọ olu na-arụ ọbanye fasịrị ya weta visa ojiro visa fasịrị ya ma anị fasịrị ya weta ọbara ka anyị maa na ịbụ nke anyị igbo si na anyị ma nwa anyị mụrụ nke anyị bụ nke anyị ife ndị a niile bụ right ya bụ na ebe onye igbo nwere ike ịnọ na mba ọgụ arọ abụọ wee nata ma o ji akụ bata ma ọ gba aka bata o nwelu ọlụ ọ ga-alụ ọ bụrụ na o nwere ụlọ ọ ga-elite o nwekwalụ ọlụ nọ na-echie maka ife nke a ka onye igbo ga-eji wee were ife oji wee bata ma ọ bụ ife ọ mụtara amụta ma akụ oge ejifa wee bata ijikwa wee bịa nyelụ ndị ọrapụ n'ụlọ ndị afụ na-echebelie obodo afụ ndị afụ na-echebelie oke ọ ga-eji ụmụnna nke kasị mkpa maka na ewelugo fum afọ okwu na-akpụpụta ndị bụ onwe maka anyị na-asị onwe m ka ịghọta ife onwe bụ ọ ga-ejikwa ife ndị a niile wee lụọ alụfụ ọlụ kedu ọlụ ọ na-eche onye igbo ọlụ ọganiru igbo ga-adị dịka echi na eche ada agwụ agwụ ọlụ na-eche onye igbo ma ọ dalụ ngwụlọ ma isi ma ọ bụ ogbi ma ala na-apụ a ife ọbụla na-eme onye igbo ọbụna ara na onye igbo afọ dị ndụ agụ anya afa nke bụ na nwa igbo dịka igbo si asụ n'onu n'onu nke bụ na nwa igbo elugo abalị oru na asatọ amụlịa ewee nye ya afa nke a bụ ego n'ụmụnna agụnyeghị ya n'ọgụ ọnụ ndụ adịlụ na-aga ọ nwere ulu oge elite ndụ adịlụ na-aga ọ nwere na-echie ebe ọ bụ na-agụnyego afa nwata na ọgụ ọnụ n'ebe a ọ ga-arata etu a ka ọ dịkwa agụnyegokwu ya n'ọgụ ọnụ n'ọlụ na-echi ọ alụ ọlụ a bụ ọlụ ọganiru ọganiru a bụ nke ga-eme ka igbo dị maka na igbo ga-adị dịka echi na-echi ada agwụ agwụ abụrụ n'ọnụ adị akwụ igbo ekwu a na-eme igbo eme ọ maka ifi nke a ka igbo ji enwe ọmụmụ ọ maka ifi nke a ka igbo ji enwe ọmụmụ maka nọọsụ ọmụmụ ga-eme ka igbo dị dịka echi na echi adị agwụ agwụ ọ nke a bụ ọganiru ọ nke a bụ ọganiru nke kasị ọganiru ya bụ na onye igbo bata na ọ ga ewele ife ọmụtalụ ọ ga-eweta akụ ọ ọ ga-ewe kpọbata ụmụaka ọmụta na mba wee ti sonyekwafa sonyekwafa sonyekwafa fesonye fesonye n'ebe afọ ya nwasịpụta fesonye n'ebe afọ fa nwasịpụta wee nwekwa ike nwee okefa oke nke bụ ulufa ga-elite oke nke bụ ọlụfa ga-alụ nke a ka etu a ka anyanwa bụ onye igbo bụ onwe na-esi enye aka ịkwado ọganiru ọ nke abụọ na-eche Igbo ọganiru mmụba ọ maka ifi nke a kpatalụ na Igbo enwero ife a na-akpọ disable enwero naanị Igbo ndị bụ disebel grup maka na onye kpụrụ ise na anụ nwaanyị na-amụ nwa o gị ọganiru were okwu ụtọ nke na-aba n'isi gwa ndị ịhụrụ n'anya na ịhụka ha n'anya site na igotere ha ihe onyinye nke sitere na ọlaobi.com ma ọ bụ n'emume valentine o ma ọ bụ n'ekeresimesi o ụbọchị ndị nne ụbọchị ndị nna ma ọ bụgodị n'ụbọchị ncheta ọmụmụ ọlaobi.com nwere ọtụtụ ihe onyinye bụ ịgba nke ị nwere ike iji gosipụta onye ahụ ị hụrụ n'anya na ịhụka ya n'anya site n'ịsụrụ ya asụsụ nke ịhụnanya. Ee, ọla ndị anyị nwere na ọlaobi.com nwere ọtụtụ abụ ụtọ nke e ji asụsụ Igbo dee ya na aha ụtọ Igbo nke ya na ha na-eso abịakọ ọnụ, nke bụ na onye ọbụla i nyere ya bụ ihe onyinye ga-ama n'ezie n'ezie na ịhụka ya n'anya ma hụbiga ya n'anya oke. Ee, e nwere narị kwuru narị ọtụtụ ihe onyinye na ọtụtụ abụ ụtọ. nke ị nwere ike isi na ya họrọ nke ga-adị gị obi mma ma dịkwa onye bụ onye oge mma n'obi anyị ma na ọbụghị onye ọbụla nwere iru ụtọ anyị ma na ọbụghị onye ọbụla maara ka esi ekwu okwu ụtọ mana nke bụ eziokwu bụ na onye ọbụla nwere ike isite na www.olaobi.com gwa onye ọ hụrụ n'anya na ọ hụka ya n'anya n'ụzọ ga-eme ka onye ahụ na-enwe obi aṅụrị kedu ihe ị ga-eme ugbu a were ọsọ were ije gaba na www.olaobi.com taa ka ị onye ahụ ị hụrụ n'anya na ọ bụ ọdịgị n'obi site na igotere ya ihe onyinye nke sitere na ọlaobi.com onye ogbe na-anụ nwaanyị na-amụ nwa o tinyego ọganiru nwata nwaanyị ala na-apụ na-anụ di na-amụ nwa o tinyego ọganiru nwata nwaanyị nụlụ di na-amụtarụ nwa na-enye aka anụta nwaanyị ọzọ o tinyego ọganiru ife ndị a niile bụ ọlụ na-eche onye igbo ma ọ bụ nwoke ma ọ bụ nwaanyị o nwere ọlụ na-eche nwata igbo nwaanyị onye igbo nwoke nke a ka anyị ga-eji ghọta na anyị na-ekwu maka onwe onwe m ka anyị ghọta n'ala igbo na ndị igbo enwe mmadụ enwe enwe mmadụ enwe onwero oge ọbụla anyị na-ekwu maka onwe ka anyị ghọta na onwero onwe nọsia onwe akwụrọsia onwe bụ ike na-arọ ga aga anyị nele anya mgbe anyị na-atụsa aja ana mgbe anyị na-atụsa aja ana anyị nebachala anya ife gbasara elektrọn, proton and neutron ike apịa ide duu anyị na-esili ife ndị a niile anya anyị abatakwa n'ime mgbe anyị na-ene anya maka onwe si na enwe mmadụ enwe onwe a na-ene anya n'ala igbo bụ ike maka na onwe akwụrọsịa onwe akwụrọsịa onwe onye igbo nwere okpukpu onwe onye igbo nwere okpukpu dị iche iche gịnị bụ okpukpu dị iche iche gịnị bụ okpukpu okpukpu na-akọwa na o nwere ife kpuchili ife kpuchikwa ife wee nye ike ya bụ na okpukpu onye igbo nke bụ onwe okpukpu ndị a niile nke bụ onwe onye igbo bụ yanwa na-enye ike na-enye uto na-enye ndụ onwere onwe nkwụsọ nyanwa onwe m na onwe anyị onwe akwụrọsịa onwe bụ ike ike afọ bụ maka ifi okpukpu ndị kpuchidolie okpukpu ndị a ịtụgharịa na bekee ọ bụrụ layers of protection or protective layers protective layers n'ime protective layer asaa within the inner the outer ya bụ nke nọ n'ime na nke nọ na mpụta fa niile bụ ife ikpokọtara ọnụ wee nweta onwe ya bụ na onwe anyị na-ene anya nwere okpukpu ife kpuchilie okpukpu ndị a niile bụ ya nwanyere onwe ike maka iwezuga okpukpu a ike onwe adago mba iwezuga okpukpu a uto onwe fiala arụ iwezuga okpukpu a ọdịdị na ndụ onwe fiala arụ okpukpu bụ ya onwe ike n'iji maa atụ n'iji mgbe onye igbo na-asị onwe ka m welụ ahụekere ka ahụekere wee maa atụ ka anyị wee ghọta ife aba ekere N'olu nwa bekee anyị na-akpọ ya groundnut ife a bụ groundnut nke a bụ groundnut nke a bụ groundnut nke a bụ groundnut ka anyị gbawa nke a. anyị agbawala ya nke a bụ okpukpu n'ime okpukpu a ka ị nwetalụ n'ime ka ị nweta grand nut mana ọ ka nwere okpukpu ọzọ n'ụkwụ ya ka anyị wechapụ okpukpu nke a nke anọ nke a bụ okpukpe ọzọ gị a agbachapụ a kedu ife anyị ji nye wee nye ịma atụ dị etu a nke a bụ onwe ọ bụ na ahụekere a na-ekwu okwu ọ ga-agwa ya na nke a bụ onwe m onwe ma n'ezie n'ezie nke a bụ okpukpu kpuchilie wee nye uto nye ndụ maka na ọ bụrụ na ọ gba ụtọ ụbọchị izizi na ndụ a ọma ndị etu a ọ bụrụ na ọ gba ụtọ mgbosi izizi na ndụ a ọma nwee uto, ọma nwee ndụ o nwere ife kpuchitelie kedu ife ife kpuchitelie na-alụ ife afọ kpuchitelie na-enye protection protective layer ọ bụrụ na ọ bụrụ ọkụ anyị ga-achagbu mgbe ọ nọ n'ime anyị ọ bụrụ anụ dịka nnụnụ ga-elie mgbe ọ nọ n'ime anyị mana nke enye gị protekshọn kedu ife ife a na-eme na kedu etu o si gbasa ndụ mmadụ kedu etu o si gbasa ndụ onye Igbo mgbe anyị na-ekwu maka onwe ife ọ na-akọwa bụ na ndị igbo nwere onye onwe igbo nwere okpukpu okpukpu nke kpuchidolie wee nye ike nye uto nye ndụ okpukpu ndị a bụ gịnị obido na nne na nna obido n'ikwu nne na ikwu nna ikwu nne na ikwu nna bụ dịka ụmụnna na ụmụnne onye igbo ọbụla sitere n'ụmụnna onye igbo ọbụla n'ụmụnne ife ndị a bụ ife anyị neneselu na-arọ gara aga tupu ọnwa abịa n'isi njedebe ọnya ka anyị ji nwee onwe anyị onwe m ọ ndị a bụ ndị na-edebe ana igbo ọ ndị a bụ ndị debe na-jide oke onye igbo nọ na mba dịka mgbe mụnwa nọ na mba oru arọ na ise ọ ndị a ji oke m ọ ndị a na-eche oge m ga-abata ka fanye m oke m ka m welụkwa n'ife afụ m weta na mba ka m zikonufa na m anọrọ na mba agbaraba nko ka nzikofa na m anọrọ na mba nwụọ ya amala ife amala ife nke bụ ịgba araba nko ka ma nọrọ na mba nwee ọya nke bụ amala ife maka na ọ ga ịga ala oke ọ nwere ọlụ na-eche ulu na ọlụ na-eche onye igbo ọbụla amaka ọ nọ na mba mụọ ọ na-ana ndụ ma na-ana ọnwụ ọkara onwe ndị igbo si na ọnwụ ọnwụ ozufa abụrụ ozufa ozu nwere ndị nwee ozu nwere ndị nwee ndị ga-enye nke a bụ ụlọ onye igbo ọbụla nwetara na ọ nwere ndị na-enye isi na ọ bụrụ ụlọ ọ bụrụ na ibigo na obodo nwa bekee ị ga-afụ etu esi enyi onye na enwere mmadụ soso ofu onye ofu onye onye afụ na-enyi onye na-enwero mmadụ ofu onye afụ na-eje njem a bụ ozu aga bụ onye a na-akwụ ụgwọ obodo mba obodo ga-akwụ nwa bekee ụgwọ ibulu ozu onye na-enwero mmadụ n'ime ụgbọ anị ewebuli eje tụnya n'ụnụnụ ya bụ na onye igbo ọbụla nwere okpukpu okpukpu nke na-enye ya uto okpukpu nke na-enye ike okpukpu nke na-enye ya ndụ ma ọ masịrị anyị ma ọ masịrị anyị ma ekweta ma anyị ekwetarọ okpukpu nke a na-ebido na ụmụnne na ụmụnna ikwu na ibe ọ bụ na ụmụnne na ụmụnna ka ị ga-esizi wee nwee ike wee nwetazie obodo ebe isi na-apụta ọ bụ n'ime ebe a ka oke onye Igbo na-echi ịma nsị Abakaliki jee Nsụka ijerala okei ọka ị ga-enweta na bụ oke ị ga-ejizi ego igote egota mana ebe afọ isi ma ọ na-atọ ụtọ ma na-enu inu oke onye igbo na-eche onye afọ ọ ndị a ebe a ife ndị a nne na nna ikwu nne na ikwu nna obodo ọ ndị a bụ okpukpu dịka etu si wee nye atụ. ahụekere nekwe ya nke a bụ ife niile dị n'ime ebe a sọsọ ife aka ka ọ bụ sọsọ nwa mpekele ife aka ka ọ bụ nwa mpekele ife nụnwa dị etu a anyị agbawazi anyị ịbụa maka na ebe a bụ ike nke a bụ ike nke a bụ ike nke a bụ ike nyelia uto na ndụ nke a bụ ike ji nke a nke a zi ịgbawa anyị ịbụa. gịnị ka ị ga-enweta mpekele na-abụ mpekele ịbụa mpekele ịbụa kedu ife ọ na-akọwa na nke a ezuru ma ewezuga nke ọfa na-abụ bụ n'inweta ofu ịkụ nke a naanị ọma mpụ a nke a naanị ọma mpụ mana ife agbakọta ọnụ iwe kụnye naanị onwe uto onwe ndụ ọ ife ndị a bụ onwe onye igbo mgbe anyị na-ekwu maka onwe m ka anyị ghọta na ọ nwere ife dịka onwe m na ana igbo na-enwe mmadụ enwe nwa bekee ga-asị gị na akantabiliti ịma nje na anị nwa yoruba niile eme enyi ilu ebe afụ isole enyi ije ebe faibe osi bịa inyebe akaụntụ ife ịnọ n'ụzọ eme oru arọ ọgụ arọ 20 years 40 years o nwere ife gbasa fana gị na ụdị a mana obodo isi bịa ị ga-afụ a ọ bụrụ na ịghọtara ife ndị a m na-ekwu ị ga-aghọtara ọnya ka ị ga-eje nalue n'obodo gị onye dị gị mwute n'obi na o tegokwanụ nrapụ n'obodo m gịnị kpata n'obodo m adịghị emeghe o tego nrapụ n'obodo a natakwa ife niile dị ka ọ dị maka nwafụ gị n'ime na-agbalụ gị nke bụ ama nke ife onwe nwelụ wee bụrụ onwe zuru oke na-ada ya na-agwa gị si onye ka ị na-agwa onye ka ị na-ajụ ọlụ nọ na-eche gị ọkwa ịnọ na mba ọgụ arụ wenata ife afọ iweta na mba ka e wee mezie obodo isi na ụzọ ajọka bịagodo dozie sọọsọ ụzọ nke dị n'ụmụnna anyị na ndị ọzọ nwee ike fa ya ekwe dozigodu sọ nke dị n'ụmụnna anyị isi na ọkụ adịrọ wetagodo ọkụ gotagodu tinyegodu sọsọ na be gị n'ezie ụmụnna anyị ọlụ na ụlọ na-eche onye igbo igbo ọbụla maka na gịnị ka onye igbo nọ na mba okie furu na mba okie furu maka na ọ nọ na mba okie ka nọ na-echie okie ka nọ na-echie oke onye igbo ka nọ na-echie mgbe oji na jecha ọnata ọrata oke afọ maka na amaka igbo si kịta na ụmụnna fa ajọka na ọ na-alụ efe egbu anya gị na fa eli na nni ekwekwana fa n'aka na ọfa na-eme ya ife niile a na-emeghị ọ bụrụ igbo na-eme gị ọ bụrụ ụmụnna gị na-eme gị ife niile a na-eme gị mana ịnatanụ ịbatanụ ịzọbata ụkwụ ịgba visa iji visa bata n'ụmụnna ya mba mana ọfa ị na-atụfu ụjọ na ịbata hei ekwekwana fa n'aka gị na fa elikwana nne na fa ncha ya enye ya poizin nwụsịsịa na ọfa akpata na ịda aga n'iru ee eh, mana ịda aga n'iru ngwa natanụ ife afa na-eme kpata na ịda aga n'iru tinye anya na mmiri ka ịmakwueli enu ka ịmakwueli ife afa na-emenụ ka imekwa fanụ maọbụ ka ịkwụsị fa nke a bụ okwu onye ụjọ nke a bụ okwu onye na-ada aparị ada achụpụ mmadụ ebe o si bịa ada analụ mmadụ okie mmadụ ama nga agba ugwu gbaa ndịda pụta tụọla ụmụnne ya ụjọ gbafue maka gịnị okie ka na-echie ọlụ ọ ga-alụ ka na-echie ọ ka nwere okpukpu ọ bụ na nne ya dị ndụ nne ya ka n'ebe a ọ bụ na nne ya dị ndụ nne ya ka nọ n'ebe a ụmụnne ya ọmaalụ ka nọ n'ebe a ọ bụrụ na nne ya anwụgo ozu nne ya nọ n'ebe a ọ bụrụ na nne ya anwụgo ozu nne ya nọ n'ebe a ọ bụrụ na ụmụnne ya niile anwụgo ozu fa nọ n'ebe a onye e, kedu ebe ọ na-agbazila ọsọ ọ na-agbata ọsọ na ụmụnna m o nwere oke na ụmụnna m ọbịa ọ nọ si ọ na onwere ife ọ ga-arata ọ nke a bụ eje anaba isi ije ọ nke a bụ na akụ ga-elu ụlọ maka na ọ nwere ọlụ na-eche onye igbo o nwekwara ulu na-echekwa ya n'ala igbo ulu na ọlụ nwere ebe ọka a na-esi aratia ọ bụrụ ịdabata n'ala igbo esi ala igbo adabata nyenụ m oke m ọlụ m o nwere ebe ị ga-esi wee ralịa ebe ị ga-esi ralịa bụ ebe afọ okpukpu gị dị igbo bụ okpukpu nke anọ na mpụta igbo bụ okpukpu nke anọ na mpụta nne na nna bụ okpukpu nke gbakọtala ọnụ na ahụekere mmeghe mpịwara gị n'ime gị nwa nọ n'ime ya bụ na ị ga-esitegodu n'ime ị ga-esitegodu n'ebe isi ị ga-esitegodu na nne gị na nna gị ị ga-esite na ụmụnna gị wee rala oke gị wee pụtaba igbo nke a bụ onwe nke a bụ onwe anyị na-akwa ọ bụ onwe anyị na-akọwa ife a ga-ebujezi anyị n'onye maka na onwe bụ ike onwe bụ ike onwe na-ezika na onwe m bụ mụ na ndị dị etu a mana onye bụ apịa onye onye ka etu a m wetazilụ mkpawalụ ahekere onye ka bụzi onye mana nekwa onwe ebe a ka ike ka ike ka n'ebe a ike dị n'ebe a bụ n'ebe a ka ọ kwudoro n'ime ebe a ka o kwudoro ife ọ na-akọwa bụ na ike onye kwudoro n'onwe onwe onye gbadoro n'onwe onye gbadoro ụkwụ n'onwe onye bụ ife gbawapụtalụ si n'onwe wee gbawapụta onye gbawapụtalụ n'onwe ya ka anyị ga-eji ghọta na onye anyị na-ekwu maka ya bụ apịa gịnị ka anyị ji kpọọ onye apịa maka na ike nke dị n'ime pekalịlụ site n'ike nke dị n'onwe maka na onwe ebuka ọ maka ifi nke a ka igbo jikwa wee makwala anyị atọ ọzọ si na onye ekwelụ ekwetala ya ọ sịrọ gị na onwe ekwelu ekwetalia igbo si gị na onye ekwelu ekwetalia gịnị ka ọ na-akọwa na onye ahu onye nke si n'onwe gbawapụta maka na onwe nwere okpukpu okpukpu okpukpu onwe nọ n'okpukpu onwe nọ na layers of onwe nọ na onwe is enclosed within a protective different protective layers. onye is now naked onye is barely naked onye enwero atụmatụ ma ọ bụ na ọ gbadoro ụkwụ n'onwe ọ nke a ka igbo ji gwa gị na onye ekwelu ekwetala maka gịnị maka ife okpukpu ndị a niile bụ fanwa sote n'onwe onye igbo dị ndụ nye atụmatụ sị na mgbọsị m ga-anwụ na unu ga-eni m n'iru ụlọ ma mgbọsị ọ ga-anwụ ndị ụmụnna nọ ndụ enighalị anya ebe ọzọ maka na ọ bụ onye maka na ebe afọ ọ bụ na ebe afọ ọ na-achọ ka enye ya na ọ bụ ebe ga-abịa enye ya ọ mee ka mmiri ụmụnna na-aṅụ gbalụa amanne ebe afọ maka na onye na-eche echiche sọ nke nke nyanwa mana onwe nwere mgbaghala echiche nke gbasara agbasa metụta onye metụta onwe niile mmetụta anyị onye ka anyị ji onwe anyị anyị asịrọ onye anyị nke a bụ ezigbo asụsụ Igbo onwe anyị onwe m nke na-akọwali n'onwelu ife nwe m onwe m n'onwe m m onwe m onwe m o a ka anyị ga-esi wee ghọta ife ndị a niile onye anyị na-ekwu maka ya onye onye nke dị iche nke gbawapụtalụ nke si na onwe gbawapụta nwelu ejirimara onwe onye enwelu ife ejirimara onye nke a ka ndị Igbo ga-eji jụọ gị si onye ka ị bụ ebudo onye o nwere ebe ajụjụ ibudo onye na-aga bụ ajụjụ dị omimi ọ chọọ ka ịtụnye aka n'onwe ọ chọọ ka ịtụdo aka dịka onye ka ịtụdo aka n'onwe site n'onwe ka onye ga-eji wee kọwa onwe onye ama nkọwa onwe ma ọ bụ na ọ gbadoro ụkwụ n'onwe ya bụ na onwe nwere ife eji mmalụ onwe onye gbaghalụnụ m onye nwelu njirimara onye dịka okpukpu nke anyị kwugo nke sitelu n'onwe dịka nne na nna nke sitere n'onwe dịka ebe o si dịka ife ọ na-eme dịka ife ọ na-eme ibudo onye abụ m onye dị etu a dị etu a nne m na nna m bụ ndị dị etu a dị etu a si na dị etu a dị etu a n'obodo dị etu a dị etu a anụ m eme ife dị etu a dị etu a ọ bụrụ na mbụ onye ọma ụnụ enwere iwe oh, ọ bụrụ na mbụ onye ọma ife m na-eme ka eji nwalụ m dịka onye ọ bụrụ na m na-eme ife ọjọọ ife m na-eme ka eji nwalụ m dịka onye ya bụ na onye nwelu njirimara onye ga-akọwa onye ọ bụ site n'onwe nke na ezikọ na ọ ga-agbado ụkwụ na nne na nna n'ikwu nne na ikwu nna na nne na ụmụnna n'obodo wee lụzie n'igbo ọ nke a bụ ejirimara onye maka mgbe igbo na-ajụ gị mala onwe gị mala onwe gị onye ka ị bụ onye ka ị bụ ọ na-asị gị kọwaa ife eji mara gị kọwaa ife eji mara gị ị na alụ gịnị gịnị ka ị na-emesị alụ nke a na-ezikọ gị na ọ nwelu ebe onye siri wee bido mana ọ nwere ebe onye kwụsịrị na mbido onye kwụsịlụ na mgbe onwe weelụ onye afọ n'iji kọwa ife na-ekwu ebe a onye a na-asị mgbe m na-asị onye mbụ ịbụdo onye onye ka ịbụ ị ga-akọwa ife ịbụ ife ị na-emesialụ mana nkwụsị nkọwa gị afụ gị abụ na mkpuke na obi na mkpuke maka na enwere m ike si abụ m onye ogbunike mana onwere nwere ife ọgwụ agịnụ ọ nwere ife ịmụta ịbịa n'ogbunike ijugide ese ma nchụta ma ịma nchụta onye mbụ nke a ga-abụ na ị ike ibizi n'ogbunike afọ izu na-abụ izu ịtọ izu ịnọ maka na ịga na-ajụ na-ajụ mana ọ bụrụ na ịmalụ obi na mkpuke onye afụ si na ya ịmalue n'anya bụ onye ụnọ ịmalụgo onye afọ ụnọ ọ bụrụ na ịmalụrụ onye afọ ụnọ ịmalụrụ ya ụnọ ị nwere ike nụ na ọ bụ onye onye ehi ala ma bụ ị nwere ike nụ na ọ bụ onye mba itoolu ma bụ ị nwere ike nụ na ọ bụ onye eziama mana ịmalụrụ ya ụnụ onye gbayalụnụ onye nwelu njirimara ya njirimara onye bụ n'okpukpe onwe ka ị ga-esi mata ya ụmụnne na ụmụnna ikwu na ibe mana njekọ ife ndị a niile kpọmkwem bụ obi na mkpuke kedu obi osi, si kedu mkpu ka o si maka na ịbata n'obi ịbakwa na mkpuke ọ nke a ka igbo ji wee gwa anyị si na ekesịa n'obi ekegharịa na mkpuke maka na mkpuke bụ isi ngwụsị kpọmkwem mkpuke bụ isi ngwụsị kpọmkwem mkpuke bụ njedebe nke bụ njedebe onye nke a ka ị ga-eji ghọta ife igbo na-akọwa na enwe mmadụ enwe enwe nke a bụ na ịmalụgo onye gịnị a na-eme ịmalụgo onye gịnị a na-eme kedu onye ị bụ abụ m onye dị etu a dị etu a ịmalụgi ụnọ maka na ịmalụgo ebe nya bụ ebe ebe ndụ a si wee bido wee pụlpụta onye igbo ma onwe onwe ma ife bụ onwe ma ife onwe na-amarọ ife onwe na-enwerọ ife bụ onwe nọ n'ọya ya ka igbo jikwuo sị na amala ife bụọ ya mana amala onwe bụ ọnwụ amala onwe aghọọla ozu onwe na-amara onwe aghọọ n'ozu so ife ndị anyị na-akọwa tata bụ ife onye igbo ọbụla ga-ama maka na ọka amamife wee gbakọta ọnụ maka na nọ na-eri ma njikọta okike ka amamife wee gbakọta ọnụ ka anyị wee ghọta ebe ụgbọ ndụ anyị dịka ndị Igbo bụ anyị aga ka anyị wee ghọta oke na ọrụ na-eche onye Igbo ọbụla ka anyị wee ghọta atụmatụ na Igbo ga-adị dịka echi na ada agwụ agwụ ka anyị wee ghọta dịka igbo si atụli n'ọba aka amela azụ ọgba nkọrọ ọ bụrụ na emere etu a e etu a ndị a na-asị na fada agwụ agwụ na fa ga-agwụ agwụ onwego ụwa ndị ọzọ ndị gwụrụ agwụ maka na ekesịa n'obi eke na mkpuke biafra ị na-ekwu maka ya nwanne m dị ka obi ọ dị ka obi ike oke na obi ụmụnne ụmụnne ka nne mkpukere na obi arala oke mkpukere alụfa nazia na mkpukefa jee ebe a ka ngwụsị oke niile gwụrụ biafra bute nnukwu anụ ọ ga-ekie na mpaghara mba dị iche iche nọ n'ime ya bụ biafra fa ebuluzie n'azịa igbo bụ ofu n'ime fa ya bụ na igbo ga-aghọta onwe ya ghọta ebe o tinyere ụkwụ na ya ghọta ife ọkpọrọ onwe ya wee ghọta oke na ọrụ nke dịlị ya ọ bụrụ na ọ nwere oke na ọrụ dịlị igbo n'ime biafra ọ ga-eje n'ebe afọ na ọlụ na ya bụ nzukọ na nwekọ njikọ ọ were ọlụ nke ọ ga-alụ lụa ọrala oke nke dịlịa ịtụ a ka ọ ga-adị ndị mba dị iche iche ndị afọ eji wee mekwa ya bụ mba bụ biafra ya bụ na itinye biafra na ife anyị na-ekwu maka ya ịmaa na ife ị na-akọwa bụ obi ọ bụrụ ife anyị na-akọ bụ ịghọta onwe ịghọta ọnọdụ inwe amamife nke ga-eme ka onwe wee nwee ike wee nwee ike chekwaba chekwaba maka uto na ndụ maka na igbo adịlụ biafra ya na-aga igbo adịlụ biafra ga na-aga ya bụ na igbo ga-echekwaba onwe ya ụmụnna m adịlụ obodo m adịrọ igbo ga na-aga ya bụ na ụmụnna m ga-echekwaba onwe fa ụmụnna m ga-echekwaba onwe fa n'ime obodo m o nwere akụkọ akụ n'obodo m nna anụ mgbe anyị pere mpe o nwere ofu ndị mpaghara obodo m obodo ọbụla nwere akụkọ dị etu a obodo ọbụla n'anụ Igbo ga-enwe akụkọ dị etu a o nwere mpaghara obodo m asị mgbe anyị pere mpe maka ifi nzuzu na amara ife nke a bụ akụkọ eji akụziri ụmụaka amamife maka ịnwa onwe fa na-egbu ọjị fa na-egbutu ukwu ọjị ka fa na-egbutu ukwu ọjị fa niile wee kwuo ogologo wee were aka si ka fa ghọta ya bụ ukwu ọjị ka fa were aka wee ghọta ya bụ ọjị fa na-egbu osisi nke a fa na-egbu wee daa wee tigbuo efa niile mana onwe ndị fọnụ ka fara egbunye bụ ọjị o nwere ndị fọnụ ndị afụfụ ọnụ ka a na-etizi mkpu na-alụ eme na-alụ eme na-alụ eme ndị afụfụ ọnụ fabiazie ịkọ akụkọ fabiazie ịkọkwazi akụkọ etu ife menu si mee fa chọọ ka fa na-akịa na-emekwu ya eme nke nwa bekee si nọ demonstrating kafa na-akọ kafa na-emekwa eme kafa na-achọ ka ka nzikọkwa unu ka o si mee o ata m ọsọ ọfụ ama ụfụ ka m zikọkwa unu ka o si mee ụkwala ọsị taa ka na-afụ ndị ejekwa chọkwa ụkwụ osisi kpubekwa ụkwụ osisi n'ọkwa etu a ndị a niile si wee nwụọ na fa na-egbukwa ụkwụ osisi fa wee jee kwụọ wee were aka wee ghọlụ ụkwụ osisi ọ bụ n'ukwu osisi a dazilụ wee tigbuo efa niile kwuo ebe a ifugo ndị nke ịbụa na-akọ akụkọ ndị melụ ife melụ ndị nke mbụ anwụkwana fesolugo ndị mbụ nwụrụ anwụ nwa maka na fa na-akọ akụkọ na-ezikọ ife melụ ndị nke mbụ fanwa bụ ndị nke ịbụa nwa ndị nke atọ kunie si na ife nke a elikwa ọnụ na ọ ajọ ife nke a na-afunụrụ na ife melu hei kafa kọwaa etu o si mee fa bidokwa gbube osisi bidokwa si kafa were aka ghọta osisi kafa wee ziko ndị ọzọ ndị nke ịta anwa ifugo na ndị nke ịta ọnwụrụ mgbe fa na-achọ ịkọwa na izikọ etu ife melu ndị nke ịbụa si wee mefafa wee nwa ndị nke ịtọ nwa ndị nke ịbụa nwa ndị nke mbụ nwa ndị nke na-apụta bịakwa ịkọwakwa ofu ya bụ ife wee bịakwa wekwala aka na-awakwa dị osisi ndị nke nọ niile anwa ndị nke ịta anwụgo ndị nke abụọ anwụgo ndị nke mbụ anwụgo etu a ka dịka obodo anyị si na-aka akịka etu a ka mpaghara ogbe ife na-akpọ ogbe n'obodo etu a ka ogbe afụ si wee nwụsịa ụfọdụzi ife dịka sọọsọ ezinụlọ na-abụ agara m akpọ afafa maka na na ife ndị a niile na <laughs> ndị igbo n'onwe ka anyị a na-akpọfe ebo nzuzu inebekwa anya na ife gbasara obodo gị ị nwere ike ịfụkwa ụdị akụkọ dị etu a maka gịnị amala onwe maka gịnị amala onwe mgbede ọma na ụmụnne nnọọ ya bụ na ife anyị na-akọwa bụ ife ga-enwe ike ime ka igbo wee zue dịka etu echiche ndị igbo si adị maka na ị ga-ebu ụzọ onye kpatara na mgbe anyị bido ịtụsa onwe anyị bido n'onwe m na m ife gị asịkwa onwe m gị onwe m onwe m ka anyị rachịkọtazie ọnụ anyị asị onwe anyị na onwe anyị amala ife na anyị amalụghị ife mana onwe m amarọ ife onwe ya amara ife onwe nke amara ife ifugi na anyị anyị enwero ife ọma ebe anyị si bido mgbe anyị bidoro mgbọsị anyị bidola ịtụsa maka onwe ebe anyị si bido na efe niile gbasara ọnwa anyị na-akọ maka ya bụ maka iji wee nwee echiche akọ na uche nke na-echebe maka na onye ma ife onwe ma ife na abalị onwe ulu baalụ obodo ụlọ ọ ebe afọ ka anyị si bido ọnya ka anyị e ji kọwaa maka ibezi m akọ maka ifi erima maka ifi njikọ okike na onwero ife kwụsịa anyị afụgo kịta na onwe si na onye si n'ime onwe wee pụta na onwe bụ ife nọ n'okpukpu okpukpu dị iche iche okpukpu nne na nna okpukpu ụmụnne okpukpu ụmụnna okpukpu ndị obodo okpukpu ndị igbo na ofu yaba ndị ọzọ ayabago ee ife a bụ ife a na-anaba anya ka anyị ifekpata ife ndị igbo ji si ibezi m onye amalụ ikwu amalụ ibezie," ezie amalụ ibezie," maka na ọ bụrụ na ibe ziro ikwu anọlụ na-aga na amara ife ọ ga-emetụta ibe n'oge na-adịrị anya emetụta ibe n'oge na-adịrị anya maka na afa etu a isizikie tata iji na-aga n'iru iji na-aga n'iru na anyị na-ewetazi okwu nke taa na isi njedebe etu anyị si na-akụọ maka onwe anyị na onwe anyị na anyị na-ekwu maka onwe ebe anyị kwụsị bụ maka na mkpuke obi na mkpuke na-ekesịa na obi ekeghalịa na mkpuke na mkpuke bụ njedebe onye maka na ịsị onye ka mbụ ọ na-asị gị kọwaa ejirimara ejiri gịnị mala onye bụ kọwalụ m onye ịbụ iwee kọwaba ịkọwaba okpukpu gị ịkọwaba nne na nna gị ịkọwa ebe isi ọ na ifi nne na nna ka ị ga-eji banye na mkpuke ama na ife ndị a kịta adịgo ka ọ dajụlụ mmiri ana igbo na anyị na enezi ọsọ anya obi obi obi maka na nwa bekee weta ndụ nwa bekee nke fa na-akpọ misogynistic tendencies misogynistic tendencies na-akọwali na ọtụtụ ụzọ niile bụzi oke oke oke oke oke oke patriarchal sistem man is the head anyị aghọtara na ndị igbo esiri etu afọ ụwa na ndị igbo bụ oke na nwunye n'ọbụ obi na mkpuke n'ọba ekesia na obi ebulu na na mkpuke keghalịa kedu onye nọ na mkpuke mkpuke bụ ebe nwa ọkpụ anị nọ nwa ọkpụ anị maọbụ ka anyị kpụọ ya nwa anyị asịrọkwa m nwa anyị asị m nwa anyị anyị e anyị dị iche na a na e e anyị anyị n'ikwe ọfụma ịtụ igbo si ma ọ bụ nwanyị mana anyị na-akpọkwa ya nwa mana tata anyị na-akpọzi ya nwaanyị nwata nwaanyị mana ọ bụ nwata nwaanyị ọ bụ nwa anyị nwa anyị na igbo bụ ife dị mkpa karịsịa maka na ebe a ka njem onwe niile si malite ebe a ka nkọwa onye si bido wee banye na njem ebe a ka ife niile si na mkpuke onye nọ na mkpuke bụ nwa ọkpụ adaana nwaana maọbụ nke anyị na-akpọzi nwaanyị mana ọ bụ nwaanyị nke a ka igbo ji wee gwa anyị si anyị na onwe anyị na-ekwu maka ya bụ onwe anyị ya ka igbo ji gwa anyị onwe anyị ọsịrị anyị onwe anyị onwe anyị maka na asụsụ igbo na-agbanwe ka ụbọchị na-aga ọ na-agbanwe na-ewepụtazi ọtụtụ okwu na-agbadorozi okwu na mkpụrụ okwu atụmatụ na echiche okike mkpu ka anyị na-ene anya ndị igbo kọwara ise ndị igbo mee ka anyị ghọta na ife dị na etu igbo si malite njem na etu onye igbo si malite njem bụ n'oke na nwunye ngalaba na-abụ obi na mkpuke maka na atụmatụ anyị ji bịa tata bụ erima njikọ njikọ mkpịsị aka niile dị etu a mana ọ nwere ife jikọta afa njikọ ife chịkọtalịa na nwa na onye na onwe anyị na-ene anya mmalite ife ndị a niile site na njem njem nwa anyị pụrụ nwaọkpụ pụlụ ebe a ka anyị ga-esi wee kpatụ ya bụ erima nke bụ ọdịnanị iwu njikọ okike iwu njikọ okike iwu njikọ okike anya ka anyị ji ka ndị Igbo ji kọwala tụziela anyị na onwe nwa anyị wee nwa maka na ọnwa bụ onye ọ bụ onye ka isi gbasazie na-enweta onwe onwe m onwe anyị maka na ife gbasara igbo bụ na ife ga-ebido na mbụ wee kwụzie ọfụma maka na onye igbo nwere oke na onye igbo nwere oke oke afọ nwere bụ ulu na gịnị ka ọ na-akọwa na onye igbo ọbụla na a ga-edebanye afịa n'akwụkwọ asịrọkwa m na akwụkwọ nwa bekee mba akwụkwọ nke m na-ekwu maka ya kịta bụzi akwụkwọ ọdịnala igbo maka na ama m na onwelu ndị igbo nọ na kaduna na-amụ nwa onwelu ndị igbo nọ na london na-amụ nwa onwelu ndị igbo na-ebe dị iche iche na-amụ nwa mana ụmụnna ụmụaka esonyerozi maka na ọfa bụ ndị nnọchi n'iru maka nọ ndị na-apụ ndị a na-abata na-anọchi ndị pụlapụ ndị ọfụ na-abata fa na-anọchi ndị pụlapụ ọ maka ifi nke a ka anyị ji aga ọfụ maka ndị ọkpọ na ndị egede ndị ọgaranya ndị wepụtala ya n'ebe anyị nọ na ụmụnna anyị na-ekwu maka ya na onwe ndị chikwalụfa obodo anyị na-ekwu maka ya na onwe ndị wepụtala ya onwelu nke anyị ga-edebe ndị ga-anọchi anya etu a ka ụwa ndị Igbo si wee bụrụ ụwa gburugburu ụwa zuru ezu maka na onye ga-aghọta ife ndị a niile ghọta oke ghọta na ọ nwere ọlụ na-echie ghọtakwanụ na ọ nwere ụlọ oge ga-elite n'ime nke a ka Igbo ji wee nye anyị Eh, ndụmọdụ maọbụ nye anyị atụmatụ fa na-ekwu na ime ego n'isi nwanyị ime ego n'isi nwanyị ife ndị a bụ ife anyị ka anyị na-abazi n'arọ ka anyị ga-akọmizifa akọmi mana ọka anyị wee nwee ike ghọta mmalite onye site n'onye lue n'onwe site n'onwe mbanye n'onwe anyị ka anyị wee ghọta ebe ife ndị a niile si pụta ka anyị wee ghọta ife kpata na onye igbo ga-asị onye igbo ibie mala onwe gị ka anyị wee ghọta ebe igbo si abịa mgbe fa na-asị ibezi m akọ mgbe ka anyị wee ghọta ife ndị igbo na-akụwa mgbe fa na-asị na onye ma ife bara ulu maka na-ezigbo onye ndu na-ezigbo onye ọchịchị ka anyị wee ghọta ife igbo na-akụwa n'ịma ife na ịma onwe gị ebidogoro n'onwe gị nwa ka anyị wee ghọta ife igbo na-akọ na nwa eze efu na mba ka anyị wee ghọta ka ife ndị a si gbasata onwe fa ka anyị wee ghọta ma a na-asị akụlue ọnụ maka na ife ndị a niile bụ mkpọrọgwụ ma ọ bụ mkpọrọgwụ bụ ebe igbo gbadoro ụkwụ maka na nwa amụ na mba ọtụtụ fada elu ụlọ inye aka n'ala igbo fa ga-enye fiala arụ mana nwa amụ kpọnata n'ụlọ bụ nwa ụlọ o nwere oke o nwere ọlụ ka anyị wee ghọta maka n'echi anyị na-amụpụta ụmụaka anyị na-azụ n'akwụkwọ na akwụkwọ dị iche iche ka anyị ghọta ma ndị a ma fa ga-abanwe ụlọ mafa aga ga-abanye ulu mafa a ga-anọchinwu anya anyị echi ma achọ anyị afụrụ anyị maka na anyị akọsighị ife ndị a niile na-arụ gara aga ife gbasa ede mgbe anyị na-akọ maka ede ede aja ana mgbe anyị na-akọ maka etu mmadụ si wee kpụpụta mgbe anyị kọ maka aja anyị maka ede aja anyị ife ndị a niile ka anyị ji na-atụsakwa ife ndị a maka na ọ na-agbadokwa ụkwụ n'ife ndị anyị kwuru ekwu na mbụ ya na nwere ụzọ o nwere ụzọ onye si apụta na mkpuke apụta maka na mkpuke ga-akwudo bụla ife ama ama ọ maka ifi nke a oke na nwunye obi na mkpuke ka igbo ji ekwu maka ime ego n'isi nwanyị mana ka anyị ghọta na ife ọ na-akọwa bụ ime ego nwa nke a bụ ife na-akọwa na o nwere ije nwaanyị ga-apụ iji wee malite iwepụta onwe na anyị na onye site na mkpuke mana a ga-eme ime iwu ọdịnala nke bụ ife njikọ afọ nke bụ nke anyị na-asị maka erima na erima bụ iwu njikọ iwu njikọ iwu nchịkọta ime ego n'isi anyị nwanyị ma n'isi nwanyị bụ ime ego isi nwa ife ọ na-akọwa bụ na nwanyị na-apụ njem njem isonye na di n'ebe afọ ka mkpukie dị n'ebe afọ ka mkpukie dị maka na anyị na-akọ na ekesia na obi ekeghalịa na mkpuke anyị na-akọ maka ejirimara onye na onye anyị na-akọ maka ya na ịmalụ onye ụlọ bụ ịmalue na obi malue ya na mkpuke maka na ife m na-akọwa ife a na ị ga-aghọta ya na ọ bụrụ na gị na mmadụ enwe mmekọ ịmalụ nne ịmalụ nne ya ịmụ onye a karịsịa ụzọ anyị si aga ife a bụ iji kọwaa na onye anọkọtara dakapụta na o nwere ebe onye si wee bịalụ njem kpatalụ afịa ji dị n'akwụkwọ akwụkwọ nke nna akpọrọ akwụkwọ nwa bekee akwụkwọ nke mkpọ memori echiche ndị ụmụnna maka na ụmụnna ma na o nwere mgbe a mụrụ onye a na onye a na onwe mgbe a dị ime na onwe mgbe a mụrụ ya na fama na onwere oge enyere ya afa na o go na ụmụnna gịnị kpata o ji sonye o sonyelụ maka na ụmụnna afọ bụ fanwa bụ ndị di di abụrụ ofu nọọ ndị di kpọtalụ kpọbatalụ mkpuke kpọbatalụ nwaanyị nwaanyị nke nọzi ebe afọ zụtụ mkpuke site na gịnị n'ofu akparamagwa ndị igbo na-akpa nke gbadoro ụkwụ n'ọdịnala erima nke bụ ime ego isi nwa maka na nwanyị. bụ nwa ada ebe o si anyị ga-akọbazi ife ndị a niile mgbe anyị banyelụ na ịnụ di na nwaanyị mgbe anyị n'oge na itere aka mgbe anyị ga na-aga n'ara mana ife anyị jiri tụọ aka tata bụ ka anyị ghọta na ọ bụ na njem maka na mgbe m na-akọwa maka ụmụnne na ụmụnna okpukpu okpukpu nke ji bụ fanwa bụ na anyị na-ekwu maka onye ka anyị ghọta na onye nwere okpukpu ọ nọ n'ime protective layers kedu ka protective layers a si wee pụta protective layers a pụta maka na-emele ife n'ụzọ ziri ezi ife n'ụzọ ziri ezi ka onye igbo ji wee nwee ike ịsị na ya e si na ụmụnna dị etu a na okie si na ụmụnna dị etu a ọ maka na na ụmụnna m ka emere ife n'ụzọ ziri ezi ka m ga-enwe ike iji nọọ na mba oru arọ na ise ma na anụ ụmụnna m onye na-aba na-aba maka na emere ife n'ụzọ ziri ezi maka na ndị Igbo kwuru sị na iko ada akpụ nwa maka ifi na nwa ga-esi na mkpuke na obi ife anyị na-akọwala ife a maka ejirimara onye ejirimara onye ya bụ na maka ije a ije a nwaanyị galụ ije dị nwaanyị galụ na ya bụ ọdịnala nke nsonye nwa ndị ndị igbo ndị ụmụnna melụ na ya bụ nwanyị nke pụrụ ije site na ụmụaka ọ ga-amụpụta on maka ifi nke a ka onye ji wee sonye n'ụmụnna nna maka ifi nke a ka onye a na-ekwu maka ya ji wee sonye n'ụmụnna nna mana ọ ka nwekwalụ ọ nwekwalụ nwekọ n'ụmụnna nne mana okie nke izizi okie nke izizi bụ n'ụmụnna nna maka na ọ bụ ndị a bụ ndị melụ ya bụ omenani nke ọdịnani nke ime ego nwa nke anyị na-asị na ego isi nwanyị kedu ife ọ bụ ọ bụ na ụmụ a ga-amụpụta na-esonyezi na ụmụnna ndị di ọ nke a ka onye ga-eji wee kọwaa onwe ya site n'obi na mkpu ka o si na pụta. ama m na nke a nwere ike ịgbagwoju anya mana ka anyị ga anyị ga na-abanye na-atụsa ife dị iche iche maka na unu aghọtago ka akụkọ a si aga ọ na-aga na-abanye a na-atụgharịkwa nke a ka anyị ga-eji ghọta na onye igbo anyị na-ekwu maka ya bụ ife na-abụ ife na-abụ di na nwunye ọ malitere ndụ na ife na-abụ nke kwụziri akwụzi ọfụma di na nwunye nke anyị ga-akpọ di na nwunye di na nwunye mana ọ bụ di na nwunye ọ bụ di na nwunye ọ bụ di nọ n'obi nwunye nọ na mkpuke nwunye nọ na mkpuke abụọ na abaa abụọ na abaa bụ fanwa bụ ndị mmalitelụ njem niile ma ya na-afụ a dịka ụmụnna maka na ụmụnna anyị na-ene anya bụ obi na mkpuke dị iche iche obi na mkpuke dị iche iche bụ nyenwa mepụtara ụmụnna achịkọta afọ ọnụ ka anyị na-ekwu dịka obodo obodo anyị na-ekwu anyị na-ene anya na ya bụ ụmụnna dị iche iche achịkọta afọ ọnụ faa bụ ndị mere obodo igbo ụmụnna dị iche iche achịkọtala ọnụ na obodo dị iche iche achịkọtala ọnụ bụ famili igbo ife ndị anyị na-eneba anya bụ iji wee malụ onwe na iji malụ onye maka ife na erima eh, eh, jikọrọ erima chikodolo chikodolo mmadụ dịka onye onwe m na onwe anyị anyị ghọta nke a ka anyị ghọta ife kpata na na ọ na-atọ ụtọ ma ọ na-enu inu na anyị ama mgbapụ nwa ọsọ n'ebe anyị si bịa anyị ama mgbapụ nwa ọsọ n'ebe anyị si bịa maka na ọ nwere ebe ọzọ anyị ga-agbajezi ya bụ ọsọ onwere ebe ọzọ anyị nwere ike ịgbajezi ọsọ afọ n'ụwa a niile onwere ebe ọzọ anyị ga-agbajezi ọsọ ọnya kpatara tata na ọtụtụ ụmụ nwoke ndị igbo nwere anị na ụmụnna fa mana ije mba ị ga-ego nyaba anyị ego ije mba ị ga-ego mana ilue na ụmụnna ya nweta ya na nkịtị mana ịma mbịa na ụmụnna m nweta ya na nkịtị ịma mbịa na ụmụnna m enie na nkịtị e, ma mbịa na ụmụnna gị enie m na nkịtị ụmụnna gị ya ga-asịsị kwụọ agwọ ka fa bịa nie m maka a ga-ajụ ọnọ nwere ụmụnna ọnọ nwere ụmụnne nke a bụ okpukpu nyela anyị bụ ndị Igbo ike ebe a ka ozi anyị n'ime ọnwa a na-abịa n'isi njedebe maka na tata ka ọ gwụsịrị n'izu ụka ọzọ anyị abanye ọnwa abụọ anyị bata n'ọnwa abụọ anyị a na-enekwa anya dịka m si kọwa ife niile nke na-abata ozi niile nke na-abata n'ara bụ ozi nke dị n'akwụkwọ nke m mana akwụkwọ a karọla elebe ya bụ ike unu eche unu eche maka na m akara wee zijie publishers mana eji m ya wee na-akọwa ọtụtụ ife ndị anyị galụ na gara aga akọwa na aga ka anyị wee ghọtasịa ka anyị wee nwee ike na-akpọnata mmụọ anyị maka na mmụọ anyị pụrụ apụ ka anyị bụ ndị Igbo wee nwee ike na-akpọnata mmụọ anyị ebe anyị si n'ụzọ adịrọ anyị nwa ga-eme ụzọ ebe anyị si n'udo adịrọ anyị nwa ga-eme udo ebe anyị si na ịfụnanya adịrọ anyị nwa ga-emenya bụ ịfụnanya ọ bụrụ na ịchị ọnwụ ọ bụrụ na ịba mba ka igbo ga-eji fụ onwe fa n'anya ma ndị na-asị na igbo kpọrọ onwe fa asị na igbo afụrụ onwe fa n'anya ma ndị na-eti mkpu n'enu n'enu ọ bụrụ iti mkpu n'enu n'enu ka igbo ga-eji fụ onwe n'anya ọ bụrụ na abalị mba ka igbo ga-eji fụ onwe n'anya maka na ọ bụrụ na ịkọ na ife ajọ ka na ife dị njọ ị na-akọ sọsọ na ọdị njọ na ọdị njọ ka ife dị njọ ga-eji dị mma ife dị njọ ga-adị mma maka ife nkata akpara akpa ka etu e ga-esi mie ka ọ wee dị mma ọ bụrụ maka iti mkpu ịba mba na ọjọka na ụmụnna m ajọka ụmụnna m jọcha njọ ụmụnna ya ama kpọbata m ya bụ na ọmụwa ka ọ dịlụ ije mmalụ etu m ga-esi wee kpanya bụ nkịta wee si n'ụlọ mmalụ ma wee pụọ n'ụzọ jee n'obodo mmalụ ka m ga-esi kpanya bụ nkịta wee si n'obodo mmalụ ma wee pụọ n'ụzọ maka nọọ ndị a bụ onwe m ekenekwa m na ụmụ ụmụ eriri malụ ngwugwu ngwugwu malụ onye kelee ka ọ dịbakwanụ n'izu ụka ọzọ afọ m bụ ngozi chukwuka adaobi jele ọkpụkpụ unu bụ ọkpụkpụ m arụ unu bụ arụ m ọbala dị m na arụ bụ nke unu site n'ebi ebi lue n'ebi ebi onwere ife na-agbasi ya maka dịka anyị si ghọta tata ofu ndị ka anyị bụ unu bụ ike m mụnwa bụ ike unu anyị bụ ike anyị ka na anyị ndị igbo ibe m kachifo tata makwala mma ka ọ dịba n'izu ụka ọzọ